mana ịchọzi ịga ụgbọala ọm wesi mbute ya mbute ya ngwa anụmabịa chere anụmabịa kedu ife ị na-eme onwe gị ife ọ dịkwa na mma udo adịrọ udo adịrọ mmanya na-egbu gị ee ife ị na-eme onwe gị ọ bụrụ otu a ka isi emebu kedu maka ijeọma ana m akpọkwa ya kịta anụ a n'ekwentị ya ọ daa aga ọ eh? nwere akara ọzọ m ga-eji wee kpọọ ya hapụ ọ hapụgo otu onye ọkwa maka na m egopụtago na nnamdị ka m ji achị ya achọghị m ka nna eji oyi ọ nwere ike na o jebere n'okporo ụzọ igote ihe eh. hmm. ka abanye n'ime ụlọ tupu nye anyị kwa achọba anyị ngwa ka anyị bụ biko Emeka Emeka ka ihe ka ihe apụta ebe a bịa iri nri enyi iburu nri n'aka obi gaa nere ebe ọzọ ka ihe ọkọwara m onye nke gị ka m bụ ka ihe onwe ihe na-enye m nsogbu onwe ihe na-eche onwe ihe na-enye gị nsogbu onwe ihe na-eche kọwara m enweghị na-enye gị nsogbu enweghị nọ gị n'obi na-ata gị n'obi kọwara m ka ihe ọ enyi gị ka m bụ kọwara m ka m nọ hapụwa ihe gbasara m na nhapụwa ihe gbasara gị ị ga agwa m nsogbu adịghị ihe na ihe ọbụla ọ bụ chefuo ya ka rie nri ndị nri ka pụtara bụ iri ka rie nri agaruzie n'ụlọ ya kpawa biko ihe ọbụla masịrị ọ bụ hapụ ya emechaa ya kpa rie nri ka anyị pụrụ Chineke biko eh, mụ na ya mba daalụ nna sị gị gbakọọ m ego m ka nsaba pụọ nne eh, biko nọ hapụ aka ma gị ego a eh. biko gbakọ ego mụ na ya esi ama amarachi ezigbo aha ezigbo nwa ọmalịcha nwa ịmakazi aha m bụ maazị emeka obi ọ masịrị m ịmata gị ọ masịrị ọ masịrị biko ego anyị ego ego ego eji m ya ị ma na <laughs> n'eziokwu obi dị m ụtọ mgbasị mbụ m fụrụ gị mm-hmm. <laughs> ị na-akpọkọ m ọchị <laughs> o nwere ihe pụrụ iche ebe ị nọ mm. o ihe mara mma mazigbo mma ebe ị nọ ịma ihe ọ kedu ihe ọ gwa m achọrọ m ịma anya gị ma lee ahụ gị Chineke Amara biko o nwere m gị biko achọrọ m ịhụ nne na nna gị m hmm? ịhụ nne na nna gị nne na nna m kwa chineke m ha maka gịnị kwanụ m ka amaghị nụ m n'obi hmm. Achọ m ka a ma na ahụrụ gị n'anya na m chọrọ ịlụ gị alụ um, eh, ọ dịkwa mma mana emeka hmm? ka e were na ya nwayọọ ọ dịka gị ka ga-ewe ya nwayọọ Iberamya Wongoma Emuna Picon ntụgharịrị mana achọrọ m ka ị mata na ahụ m gị n'anya ama m achọrọ m ka nne na nna gị ma na ahụ m gị n'anya hmm? aghọtakwara m ama m na ịhụrụ m n'anya ịnụla 엄마 이 장우기 엄마 이 장우 sini dị were m iwe onye mekwa na é me. acho que eme achọkwana que ka ịghọta m não ị chọrọ ka nghọta gị mm. gwanụnụ m inwe onye ọzọ na ndụ gị mba nwere ọ bụrụ inwe onye ọzọ na ndụ gị gịnị jizi gị ikwe ka mụ na gị lụọ di na nwunye eh? gwanụnụ m amara amara I'm on.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 amara ọ bụrụ onye bụ nwoke ịbụ obi gị ka anyị na-ekwu ihe mụ na gị na-ekwu bụ ego bụ obi anyị ego ya bụ nwoke bụ obi mụ na gị ike akwa aghọtakwa m o nwere na-aghọtarụ ihe ị ga-eme bụ mgbe ọbụla gị na ya bụ nwoke nọ mee nnọọ ka a ga-asị na ịhụka ya n'anya mee ka ga-asị ma ọ bụ na ọ bụrụ ya bụ nwoke na ịma ndị ndụ ya ị na-eme etu a anyị ji nwayọọ napụta ya ya bụ ego ego anyị a na-akpa bụ ebe obi mụ na gị nọ ya bụ ihe mụ na gị kpara hai ya bụkwana ihe m na-eche kịta na-agwa m na ị hụrụ m n'anya ịchọ iji m wee kpara ego amara ị na-eme na ọka gasị na ịda awọta ihe m na-ekwu ihe m na-ekwu ebe a ịda awọta ya ọ bụrụ na achọrọ m iji gị kpara ego mana mụ na gị chọrọ iji ya bụ nwoke kpara ego hmm? mụ na gị chọrọ iji ya kpara ego ya mụ na gị na-emekwenụ onye ọbụla ndị mmadụ na-anụ ọnụ mụ na gị ihe adịrọ mma ịtụ mụ na gị bi n'ụlọ ihe ọbụla mụ na gị kpara anyị emeghị etu anyị si kpa anya ụdịrị etu a lapụtakwanụ m ọ gịnị ka ọ na-akụ ịchọ ịlapụta m amara achọghị m ịrapụta gị ihe m na-agwa gị bụ ihe ga-adịkwanụ mụ na gị mma anyị jiri ofu obi ọmarịcha nwa onye nwe onye dị ka gị ga-adị isiri gị asị hmm, onwe ihe ọzọ m na-achọ nyere ka nwa bụ sọ mma akwụ ụgwọ m ọmarịcha nwa m onye mana ịmaka onwe ihe ọzọ m na-achọ n'ụwa na-abụrụ gị ọnwụnwa n'elu ka ị na-ama sọ mma ọnwụnwakwa n'ịbụ sọ mma hmm? ka m ga-esi nwa dị ka gị na-asịrị gị asị hmm? onwe ihe ọzọ adụla ịlụ nwanyị chukwu ekelekwa gị obi bụ m saa anwụrị nna kedu onye nwatakịrị nwanyị ọnya gị magbutere aha ya bụ amara amara hmm. ọmalịcha afọ ama ibe ibe <laughs> gị na ndị be amara akpagokwa mpa ya ahapụla ọ nwụrụ mana mụ na nne ya ga-ahụ n'oge adịrọ anya ka mkpụrụ obi nna amara zuru ike na ndụ ụkwụ ahụ emi hmm? ị ga echefu ndị m amara n'ụzọ ụtụtụ echi eh? ka isi ebe ahụ ebido hmm? oh! emi malicious one. Mm. kasịkwa nna nọ o kedu ka ụbọchị siri ebe a nne ah, ah. nnọọ o kedu hmm, afọ m na-arụ dị gị mma <laughs> a na-ekwu ya ekwu marakwa e? mhm. m ihe inye nwa m nwoke e? obi ọkpụrụ afa gị n'ọnụ e? amara nka amara nka o Nna nwekwa ihe nyere ya o jonian amago m ifo kịta maka na nwunye nwa m nwa m chọrọ ịlụ anụ bụ achala ugo <laughs> mmadụ iche ọkwụlụ ọkarịsịa adaọma eh? nne afa nke a bukakwa. ọsọsọ m ọsọ gị na nne daalụ mana eh? cheekwa ka m gwa gị hmm? ka ndụ ọgwọ obele ndụmọdụ achọrọ m ka ị bụrụ nwatakịrị nwaanyị nwee ezigbo omume azụrụ ọfụma ịnụgo nne o ngwana ka anyị baa n'ime ụlọ o je nwa anwụrị ike agụgụ bụ ike agụgụ bụ ike agụgụ bụ gịnị mere na ị gwabeghị m Nebo! Isin nage. Gini mene? Nem na wawu, nem chọrọ ịnwụ n'ahịa m. Ọ nọ n'ụlọ ọ nọ ebe ọ? Ọ nọ n'ụlọ ọgwụ. Ụlọ ọgwụ ebe ọ? Federal Medical Center Owerri. Ị chọrọ ka anyị kpọta ya obodo a? Mba, mba, mba. n'ọgwụ <laughs> ọnọdụ mma E nwere ezigbo dibịa bekee n'ebe a ọkwa ahụ na ị ga jụrụ achọrọ ego onye mm, nke kedu ka anyị si kega kee ama ike kishi ajụkwa n'udo ajụjụ hmm? ego kere onwe ya ọ bụ na anyị gaa n'ụlọ akụ kịta atọpụta ego a ekenye ụzọ abụọ iwere ofu ụzọ m were ofu ụzọ